n'ezie n'ezie emume oriri ji bụ nke ndị Igbo ji wee na-eme ngala na ya bụkwa nke ndị Igbo na-eme kwa afọ kwa afọ iji wee gosiputa omenala asụsụ nakwa ejirimara Igbo maka na ji bụ isi nri nke mbụ eji wee mara Igbo ya mere Igbo ji eme omenala maka ya kwa afọ kwa afọ mana nke afọ a pụrụ iche na mpaghara Anambra ya bụ Igbo Ukwu abịa na Igbo Ukwu enwere etu a na-akpọ mbido Igbo mbido Igbo bụ ndị na-ahụ maka omenala nakwa asụsụ Igbo nakwa ejirimara Igbo ya mee na mkpụrụ ụbọchị iri atọ ọnwa nke asatọ afọ puku abụọ na iri na anọ ka emere mmemme iri ji a kpọmkwem n'isi oriri ji mbido igbo ya bụ ka na-akpọ yam house kpọmkwem na mpaghara igbo ukwu ka nọ na agụata n'obodo anambra mana tupu mmemme ebido eji ekpere wee bido mmemme a anyị ga-ekiri ka eji were ekpere wee bido mmemme a anyị pụtara ụlọ niile anyị na-ekele ụlọ ifanya zito mwachi na mero amina fufa salonas evaludo ename wọ́n wá fún bọ́ọ̀dì wọ́n á lè fún ọjà ní ọjọ́ gàdùrọ̀ wọ́n Thank you. asị na ndụ ndụ ga-atọ ọjị ga-ataka ndụ mkpu onye ọbụla ji dị ebe a ọ ga-eji na nke ọ ga-eji na ga-amakarị anyị nọ na National Yam House n'emume nke National Yam Festival wee ji ọjị a na-ekele ndị niile bịara abịa ma dị niile na representative DGA National Gallery of na ndị ọzọ nọgasị ebe a si Abuja dusi Yoruba ndusi ugwu Hausa Igbo niile ụwa niile na-asị nkwagide ka a ga-eji n'ala ha ji izu taa bụ nnukwu ụbọchị onye nọ n'ụlọ jụụ maka mmụọ nsọ na mpaghara Um, anyị na-arịọ chineke mgbaghara mmehie ihe a na-ekwu bụ nashọnal yam festival bụrụzi ihe ọgafe ebe nke igbo ukwu amike igbo nọ naijiria niile anyị wee n'ọnọdụ a wee na-arịọ chineke mgbaghara na anyị emekọtachala ya o nweghị ihe onye ọrụ ụfọdụ ndị mmadụ a na-ezu ohi na-agba ama na-eme boko haram na-eme akammadụ na-egbu mmadụ na akwa egbe ọtụtụ ihe ọjọọ niile ụfọdụ ji ụka na-ezu ohi ebelebe na-egbu ahụ ya bụ ihe eboka ji bịa na-egwachi igbu ofu mmadụ ebola maka ihe ọjọọ ka nkụ ihe ọbịa abịa anyị wee na-arịọ chineke ihe ndị ọjọọ niile a na-eme na naijiria taa biko anyị na-arịọ mgbaghara chineke biko gbaghara anyị chineke biko gbaghara naijiria gbaghara ndị igbo gbaghara ndị hausa ya gbaghara yoruba maka ọ ya bụ ihe anyị na-eme n'ụbọchị nke taa iyo chineke maka mgbaghara anyị ihe ọrịa ọgbaghara anyị anyị nwere ọ ga-agbagharịrị anyị ọgbaghara anyị ka ọ gbaghara anyị mana ọnọdụ nke a ka m na-asị onye tụzuru aka n'ihe ọjọọ ihe onye butekwuru n'oburu maka na ịba boko haram ọkwụrụ ịba amrọbri ọkwụrụ ịba ịkọ mmadụ ọkwụrụ ịba ohi ọkwụrụ obi amarụ chineke mmadụ n'ihi nke a ka anyị nọkwaziere maka ọhịa ihe anyị mgbe anyị na-eme na-ekele chineke ihe ọma niile mere naijiria ụmụ agbọghọ dị etu a kụnyere amamihe sị ka ha bịa soro anyị ebute anyị na ihe oriri niile onye n'anyị anyị wee na-enye m ihe bụ na-ekele chineke wee na-asị ka anyị nọ na-eri ji a n'afọ a ga-awaji n'afọ a nke jikọrọ naijiria na ụwa ndị ọzọ anyị na-asị ka anyị ga-awa ya n'ọnọdụ anyị nọ n'ọdụgoro anyị nọ n'aha Jizọs a ga-ebidozi n'ọnọdụ gba ogologo ndụ n'aha Jizọs ekwebebe na ndị niile nọ na naijiria Naịjirịa kpukpebezire n'aha Jizọs Chineke ka anyị taa ọjị ka ọ dị anyị mma n'ahụ n'aha Jizọs biko adres biko adres adres ọzọ adres ka anyị gwa welcome adres anyị gụta welcome adres dị na anyị ga ntị gị ihe dị iche ị ga-agwa anyị ka anyị gwọrọ ya aka Remember,